Take me back to olden days, oh, take me, take me, take me, oh. Take me back to olden days, oh. Ee, eh, oh, alụ emena, mekwasa, mekwasa, mekwasa, mekwasa, mekwasa, ọ dị ife n'ụwa, ọgịnị dị ife. Hey! Unu afụrụ ife onyonyo anụnwụ na ha enene. nya ndị asị na ha bụ ndị ga-ezi ebee ka fakpo ya aga biko onye na-anya ụgbọ anụ nwa ya nyachigha azụ ya kpojekwa anyị ebe ahụ anyị si ama na anyị tara afụ mana nna e, ife anya m na-afụ nke ikpeazụ a mbịa na m asị ndị nne anụnwa a na-amụzi ndị nne ọgbara ọfụ nne azụrụ ọfa azụ ịmana ana m ekwu na ọ ga-abụ azụcha azụgharịa ọ ga-abụ na ha azụgharịziri onwe ha kpọfezie onwe ha ebe nna e. nwaanyị mụrụ nwa nwa anụnwa ị na-afụ ebe a ịjụọ m n'uche nke m nwatakịrị aka rubeghị na ọ dị ebe arụ asaa i wee kpọrọ ya nnọọ wụcha ya kpọrọ ya gaa ebe a na-achọ mma wee na-etinye ya na-akwanye ya anya maka na a na-eti ha n'anya kịta anya kodo wee nyado ya anya ịkpọrọ ya gaa ebe anya dochaa ya anya bụrụkwa na anyarị anya bụ nsi okwu anya siri anya tii ihe mbụ ogologo ịmụdị mba anyị na-ada eti hei chineke nna m wee sị nwatakịrị a na-akwado na ọ na eji alụmdi ọ na-eje kedu ife ọ na-eji ime kedu ife na ife ahụ eji wee na-akwanye mbọ ọ iri na ọ na-emelụ mmadụ nke a na-akpọ little bride e na itinye mbọ maka na ọ ga-eje gaa n'ụmụazị ibie were anyị nwabụdị ndị ndị agadi nwaanyị ndị nne anyị nwabụgodo ndị gbagotego n'arọ iti mbọ mgbe ụfọdụ onwe ka ọ na-esi eme ọ na-ada ọ na-emekasị ọ na-eme ihe ndị ọ na-ada agha ahụ ịghọtago kedu ka esi wee tinye nwatakịrị obere nwatakịrị mbọ ịkwanye anya kedu ihe nne ya nna ya <laughs> eh, nwaanyị anụnwa akpọrọ nwa ya kpoje ebe a ka nna ajụ ọ na emie ya na nọọ ka o mee nwa ya n'ọfụrụ ya n'anya rie nne ka ọ na emie ya na ọ na-agbanye rie mgbọrọgwụ si ya ngwa nwa bido n'afọ wee mara ife niile ọkwa nwatakịrị anụnwa ọ bụrụ na ịkụzichara ụdị ndụ anụnwa ya bụ ife abaa ya arụ ọtọ ya ụtọ ọfụ dị ndụ a n'anya echi niile ọ na-eweta aka ife dịka arụ iri na ise 15 years o nku felu fepụzie mgbe ahụ isi ee ndị vileji ga-eme ego ndị ime obodo ata agha amụ nso ma ọ bụ n'ime katazie kwụsị ime ọ chọzie ka omikekwa ego adịghịzi isi anya eme na ọkwa ojechi onye ọya agbasala ọtụ ka enyi ego ka o wee mee ma ọ chee nke mmadụ oge jesu nna e amarakwa m na ọkansi fukulu si afịa mana mụnwa ife anụnwa adịrọ mma chaa chaa ụfọdụ ndị ga-asịkwa na o nwere ife ome na nwatakịrị aha asị ọ bụ dịrị na a na-etinye ya bụ ife na anyapado pado o wee baa ya na ịmụkwa na anyị nwabụdị ndị ndị okenye na adị etinye ya bụ ife mgbe ụfọdụ ịghọta amada etinye akwanye anya abụ itinye ọ dị ka etiri m aja n'anya ị na-eme anya gị onwe ka ọ na-esi eme onye bụ na mmadụ enwe mmasị ya rie nne na m eti ike ya ọ bụrụ ugboro ịbụọ ma atọ o wee bụ na ijije nnọọ were nne ego kwanye nwatakịrị ọ bụ ụdị kwanye ya nke nnukwu ya bụ ihe etere nyekasịcha ya ebe niile e, kedu ụdị nne a na-azụdụ kedu ụdị ụmụ nwaanyị si na fa bụ dị nne nke ikpeazụ ndị ji ezi izi biko kpọchigakwa na anyị mgbe gboo biko na o eh? kedu ụdị eh, ndị nne unu mụtada olu ụmụ na na-azụrụ ụmụ na azụ tupu onye ahụ wee mụta nwa maka na ọka esi wee zụọ gị ka ị ga-esisi na ihe anụnwa bụ ntọnala esi azụ mmadụ ọ bụzi na o nwere ị ga-etinye nnu tinye ose ka eme nke gị ka ọ bụrụ nke ọgbara ọfụ ọ na-adịtụ mma onye gbọrọ nwa ya ma nwoke anụnwa maka ọ bụ na nwatakịrị ya nwere nna i wee kpọrọ nwa dị ote a wee nata ọ bụ na mbụ nna nna achụchighị gị na nwa m aha azụ ụnụ mara ebe unu si na ije ifitesia ya ihe niile ahụ tiri na ya ọ bụrụ na ihe anụwa o tiri na mbọ o wee na-egwu egwu ya na ụmụazị ibe na-egwu egwu imekwa na oke esi kpaa aka ofu ebe ihe ihe kpokepụ ọ na-afụ ezigbo ụfụ na e, chineke akwụ ihe afọ wee ka m weta elu gị o mebe ụlọ n'anya ma ụfọdụ nwere kesị eke ihe na-eme na na-ekwufezi oke ọ dị gị mma n'anya maka na ịjụ ọmụ n'anya nke m ọ dịrọ mma n'anya m chaa chaa chara ịcha ya bụ ife adịrọ mma ọ bụ na mma nwaanyị mere ife a nọ nwanne m ka ọwụ mma si ya mba ịmalụ ka isi wee kwanye ị na-enye nwa ị na-agba iri ya mgbọrọgwụ ka o tozie ka o febezie efebe a na-ekwu na ndị ọgbara ọfụ anụnwa na-efe enye ịmadụ ka ndị na-eso ha ga-adịzi efe enwekwu ike inye nke <laughs> chineke nna asị nọ ndị jeziz <laughs> nna ebikonu eh, gbasaa n'ozi ozi a ka ndị ọzọ na-anya hmm? ịgwa m ebumnobi ilo na ife ome na ọmaka na ọ dị mma na o nwere ife ome ka ilo na na o kwesịrị ọdịghị ime ihe ya eme ọ bụrụ na ịbụ nne wee mụta nwa nwaanyị anyị ma na ọ maa mma ekene dịrị chineke ị mụtara nna akwụ ugo ị ga-ejezi chọwakwuo onye mma nwa na-erubere arụ iri orubere dị ya ọkala agbụ ịbịa ka nsị iwe hmm? je na-akwanye mbụ na-akwanye anya obere oge kpọpụkwuo ya mgbada tinye iyoli <laughs> daalụ